na ihe ndị ofe mmanụ mere ụmụ igbo ha tatara shop anyị more than 500 shops ụmụ igbo na-ere pas wee ya rie o mere na Lekki Jacko ndị gbara na Lagos steeti ha sa lawa be anyị na anyị were ala ha zara shop anyị wee zarie ọkwa ala anyị nọkwa na-eme biznes wa ala igoro ego echi na-azụ arịa sị na ala awụ ala anyị na anyị lawa ebe anyị chi wee bịa atụtụrụ mọda 500 shop wee ya rie ebe ndị be anyị na-azụ ahịa lee ha mere shops ndị mmadụ lee ha mere shọpụ ndị mmadụ lekwa ebe ụmụ igbo na-achọ dị adeli bred azara ihe niile wee ya ya ya ya ya ya ya kashia everywhere shops a wụkwa shọps a ka kwụchakwara ụgwọ last week A ka kwụchara 400,000 atụtụrụ shọpụ niile wee distrọọ ya agwa ha na ha ereele ya ha agwa ya na ha ereele ego. ala sef ala sef ụfọdụ ndị be anyị nọcha ebe a zụchara ala esi na azụgharịa na ha lawa be ha a kwụchara ụgwọ shọpụ last week 400,000 ma ndị kwụrụ 500 ma ndị kwụrụ 300,000 ma ndị aka duru edu dị isie ma ndị aka duru last month herend onye ọbụla shopless ụmụ igbo nọ na jakonde dịzi shopless na lee ka onye ọbụla nọzi stranded lee ha mere ndị be anyị onye ọbụla dịzi stranded tụtụrụ ma ngwaahịa ma everything mebichicha ngwaahịa ndị mmadụ ma ha na-azụ ahịa be anyị onwe ha na-eme ha afta asịkwa na ọwa Naijiria ha na-azụkwa ahịa ebe anyị ọkwa ihe anyị na-eme ha bịa n'abalị destroy cha a nke a wuzi today ka ha pịaziri the final one lee more than 500 shops na Lekki Jakonde gbara Lagos steeti atụtụrụ everywhere wee destroy everywhere lee lee lee lee ka onye ọbụla dị stranded ma ụlọ elu a na ụlọ elu ị na-ahụ na wee ebe anyị ụlọ elu a ụlọ e, elu ị na-ahụ na ụwa ọtụrụ tọrọ 20 million onye na ha na-abịa echi ibi na ikutu ya lake onye ọbụla stranded lechaa ma ọmarịcha ụlọ elu a ụlọ anaghị awa ọka ụlọ yelo anọghị awụ ụka sometimes a na-aga bịa mee fellowship a na-abịa echi abịa kurite the nwa ma ụlọ elu ya na-ahụ lee ihe ha mere anyị lee ka onye ọbụla ji wee kposara ndị hụrụ be ndị chara na-awụ ndị na atụtụcha ngwa ahịa ha ha mebiri ka pepe na-atụtụ na ma ndị na-akpakwa ayọn na ya ọnụ ha jehova akaghị ike chukwu okike abịa ama ọhịa ka dadi lechara anya maazị na-asaghị batawa one Nigeria na have happened to us a na-ekwu okwu one Nigeria ime mmadụ uwe ka mụwa na one Nigeria emego m o ruru m n'ọkpụkpọ akụrụchara ma ngwa ahịa m akụrụchara ma ngwa ahịa m ee